ndewonu ndewonu ụmụ ugwu ibe m ndewonu ndị igbo nke m ndị mfụ n'anya ekenekwa m nụ tata ngozi chukwu kadaobi ijele ana m ekenekwu unu ndị igbo ibe m ndị igbo nke m <laughs> ndị ifefa na-akpa m arụ Bole, bole, bole, bole, bole, bole, bole, bole, bole, bole, bole, bole, bole, bole, bole. Ndị na-aga ncheta maka fa na-achị aṅụli eju m obi anụ m ekenekwa unu tata asị m ya adịkwala unu mma tata bụ abalị nke iri na asatọ n'ọnwa ifeke tata bụkwa n'ụbọchị nkwọ tata bụkwa n'ụbọchị nkwọ n'ọnwa ife eke abanili na asatọ nke ọgụ arọ ndị igbo ndị igbo nke chukwu chukwu chukwu wepụtara oge wee ke onwero ndị dị ka anyị onwero ndị dị ka ụnọ. anyị kwụ chim chim chim a sị <laughs> na adịkwala <laughs> unu <laughs> nwa mụ na udumoyikwo udum na-ekelekwukwa unu mụ na udum yikwo udum na-ekelekwa unu udum na-arakwọ si kedu ka unu dị ya dịkwala anyị niile nwa ka nkwọ kwọtala anyị efe ọnwa ee na anyị ama abịagbuo anyị ka ọ ga-abụ ya apụ ka ọ were udo wee pụọ maka na ọ bụrụ na ọ bịa ịbịagbu anyị abịagbu ha ee kedu ife anyị eme ife nke a ọ bịa bụrụ mụ ya ọ dị tata ndị nke moo anyị ka na ya bụ ike nga ike na nga anyị ka nọkwa n'anya bụ ike nga ekwuru m sị na ike nga na ọ dịkwa egwu na ọ kpọkwalụ chinchin mana oke oya esi kwesị oke ọka esi dị rapụba na ọbịala abịa abịala abịa ghaa ya iru rapụ na ọbịala abịa abịala abịa jide anyị iru chaa iru n'ọfịa anyị amazi nke be enu anyị wele anị mele enu wele enu mele anị rapụnụ ikenga anyị nọ na-akpa mụ na ọtụtụ n'ime unu kpakwalụ ee eh, n'izu gara aga asị na oge anyị na-ekwu maka ikenga nwonye na ọ dị ka ọfa m nna agwa nsị mba onwerọkwa onye m na-agwa okwu E, iche iche kama na ife m ji fụ igbo n'anya bụ na ọdịbendị dịbendị ịmalụ ka o si dị na bụ ụnụ ee ịjụ na ajụjụ ka eka osi o si dị n'ebe m si bịa ịjụ na m ka eka o si dị n'ebe m si bịa ịmalụ na ara ka o si dị n'ebe isi bịa na bụ ụnụ ịtụ a ka o si dị n'ebe m si bịa igbo bụ ofu ife ịfụ n'ebe a ka ị ya afụ n'ebe ọzọ onye kpatara na atụ enu agịlịga nkịta ọ dịzie ka ya asị na a na-agwa onye arụ ọ maka nọọ ife anyị na-akpa maka ya bụ ikenga ikenga bụ afa mmadụ ya agbala onwe ikenga bụ afa obodo ya agbala onwe ikenga bụ afa ụmụnna ya agbala onwe maka na ekwuo ikenga nwaonye iwe nie nga gị ịfụ ka ịra ịfụ ka ịdị onweezi ka ị e ga-esi jekwube m nwa ọka eke ma nwa ọka afọ si anya kọwaa alụ m ka ị ka nra ka ị ka ndị maka nga aga ibe ịnyịnya gị ike nga obodo gị bụ ịnyịnya obodo gị nga ụmụnna gị bụ ịnyịnya ụmụnna anyị ọnya bụ ife ike nga bụ ọnya ka m jisi ka m na-ewepụta ife ndị a mgbe ndị ọlụ anụ na-eli anyị ọlụ agwụgo agago mgbe ndị pastọ na ndị otufa na-eli anyị ọlụ agago kịta ọnya bụ ebe m si bido na mbido ma mbido okwu ma mgbe m na-ebido ime vidio ma ebido m n'osu si ka m bido kọwa bịa si n'osu banye na ọnwa si n'ọnwa wee mepụta ọgụ arụ ndị igbo ọkwa ya maka na m ife afọ anyị na-achọ n'uke enu dị n'uke anyị anyị ka anyị na-achọ ike niile anyị na-achọ ije ebe dibịa chia ije ebe pastọ chia ije ebe reverend fada chia ije ebe ụkọchukwu chia ebe sokwa gị jere. asị onye igbo ike niile ị na-achọ bụ gị nwa ọnya ka m ji wee wepụta ya n'ofu n'ofu wee bido n'ọgụ arọ si ka anyị bido n'okike na mmụọ ebe ndị igbo si bido ijefa tupu fa pụta na mmadụ pụta na mmadụ a wee bịa wee dee ọgụ arọ fa wee nye akala niile fafe na mmụọ n'ime ọgụ arọ a ka anyị nọzi wee na-akọwa ọnwa niile na-atụsi ya n'ofu n'ofu ka ị wee malụ onwere akwụkwọ nsọ ọzọ ị ga-agụ ga-abịa egosi anyị oziko gị etu gị na okike si wee nwee mmekọ etu isi bido na mmụọpụta na mmadụ sọọsọ igbo ya akọwala ịnya. sọọsọ igbo ya akọwala igbo onye igbo bụ sọọsọ igbo ya akọwala igbo onye igbo bụ toro ama nkọwala igbo onye igbo bụ baịbụl ama nkọwala igbo onye igbo bụ koran ama nkọwala igbo onye igbo bụ sọọsọ ife ga-akọwala igbo onye igbo bụ kpọmkwem igbo maka na igbo ga-agwa gị etu isi si n'okike pụta wee jelu wee lụọ ebe ị kịta and ka isi ebe ahụ pụta ife niile okike nyelu gị maka na ekwue mmiri onye na-amarọ mana onye ofeke mana mmiri bụ ife a na-aṅụ aṅụ mana ọ marọ na onwere nwere ọtụtụ ife gbakọtala ọnụ wee ghọọ ọnya bụ mmiri ikuku soghọ mmiri nnu soghọ mmiri ụmụ ife dị iche iche gbakọtara ọnụ wee ghọọ mmiri anyị na-aṅụ a etu a ka ọ dị onye igbo ọbụla anyị nwa niile nọ o nwere ife okike nyere anyị wee dupụta ya n'ụwa ọnya kpata na ndị mbụ ndị a anyị na-akpọ ife a ndị a ọbịalabịa gwara ya kpọba ife na ọ nwere ifefa bụ ndị a amamifefa zulu zukalịa na onwero akwụkwọ ọbụla mmadụ ga-agụ n'ụwa nke nwa bekee wepụta nwee ike ịtụnye na amamife ndị igbo mbụ ji bịa ndị a na-akpọ ife fa aghasala anyị ife niile ka ọ wee dịla anyị na mma ya bụ na ọnwa nke atọ anyị nọ n'ime ọnwa ife eke n'ime ka fa ji wee na-akọwala anyị etu anyị si bịakwa na ike enyela anyị asị ndị ụmụfa ike anyị ga-eji gaa n'ụwa na ike anyị ada agwụ agwụ na ike anyị ada anwụ anwụ ka wee nye anyị ike nga ike anyị ji aga ike anyị ji anụ agha n'ụwa ike anyị ji wee were ụwa ike anyị ji were ọnwụ ụwa wee tụọ anya agbụ tinye na nga ike anyị ji debe be anyị ụnọ anyị ụmụnna anyị obodo anyị fa nye anyị ike nga ọnya kpatara na mgbe m na-ekwu ike nga ụfọdụ ndị si hei nwanne m ọmụma ka ijizi <laughs> ikenga na-alụ ife ọya alụ maka na ikenga bụ enyinyo ikenga bụ enyinyo mmadụ ndị be anyị ndị igbo bụ igbo pụtalụnụ ndị kpụpụtara anyị fadị ese enyinyo nwa bekee na-akpọ foto ifefe a na-eme bụ na ife niile fa na-atụ atụ na bụ na ike ngaba enyinyo mmadụ ikwue nye ekwue onye ị na-ekwu maka ya amaligo maka nọọ etu ọ dịla ka ọ dịlụ m ifo ife ifo na abụ unu ka mfọ na be anyị ọnya akpata o ji dị etu a ndewokwanụ ekene ọnwanụ biko na unu ewe n'iwe o tupu a ebido bara na ikenga ahịa akpata o nwere onye nọ n'ụna Colonel retired Colonel Achụzia ama m na akwa gị mana biko ka anyị nye nwantịntị oge ka anyị gbachi nkịtị nwantịntị oge ka anyị gbachi nkịtị nwantịntị oge ka anyị wee si ka mmụọ ya wee naa n'ebe o si bịa maka na ọ ndị dịka aka ya na-akpa maka ya tata maka nwoke azụlụ ezu ọ ma ndụ mụ na gị ka o so chebe n'agha nke ndị be anyị nụsị ya bụ ka anyị nye 1 minute bido kịta 1 minute bido kịta daalụkwanụ daalụnụ daalụnụ daalụnụ daalụnụ daalụnụ daalụnụ daalụnụ unu emeela daalụnụ anyị emesigo ya bụ 1 minute daalụnụ ụmụnne m ekene ọmanụ maka na mgbọsị onye kwa mmadụ ka ọ kwala onwe a anyị ka ife mee ndị a niile bụ obolo igbo ji aga maka na chukwu ekwe na onwe ka ọdachi dalụ mbụ sikwadala anyị nwoke a nna anyị anyị kwu maka ya kịta bụ ndị anyị ka anyị jekwu ofe nye anyị ndụmọdụ gwa anyị ụmụ ife dị aṅa ife dị aṅa anyị eme mana ọ nọọzịa ọ ebe ndị igbo na-ana na anị mmụọ ndị igbo oluzie ebe a ọ na-ekwula anyị ọnụ anyị anyị nwa nọ ebe a anọlụzie ebe a na-ekwulie ọnụ a anyị ka ife mee anyị bụ ndị igbo ka ifeme ekene ọmanụ daalụkwanụ ngwa ka anyị bido na ife anyị bịala ime tata ye etu anyị si wee na-ekwu n'izu gara aga anyị nebala anya gbasalụ ikenga nwaonye ikenga nwaonye bụ nke anyị na-akọwa mgbe mmadụ ka na-achọ ife ọ ga-abụ mgbe mmadụ nwoke igbo maka na ikenga gbasa ụmụ nwoke ikenga ụmụ nwoke igbo mgbe nwoke igbo na-achọ ife ọ ga-abụ mgbe afọ ọka bụ nwa mmadụ afọ anụ ụzọ ajụ anya ibudo nwa onye maka na ọ bụrụ na ọ nọrọ n'aka nne na nna ya ọ nọrọ n'aka ọgị a ebe ọ na-amụ ọrụ maọbụ ọ nọrọ n'ụlọ akwụkwọ ebe ọ na-agụ akwụkwọ ọkara wee tozu ịbụlụ mmadụ nke ya ọ ka na-achọ onwe ya achọ ọnya kpata oji anyị ji kpọọ ọnya ikenga nwonye ndị igbo kpọlịa ikenga ike ikenga nwonye ezikọkwa mụ na ịnyịnya n'izu gara aga na ikenga nwonye na-akwụ ọtọ maka na onye nọ na onye na-achọ ka ọ ya ara ọnya ada naanị ọnya ada anọ mgbe ọbụla ụkwụ ije dị ya n'ụkwụ maka ọ na-achọ ife ọ ga-abụ ọ ka na-achọ ọnwụ ya achọ ọkara wee nwee amamife na nghọta nke mileemi gbasara ụwa ọnya bụ ikenga nwunye etu a ka o si akwụ etu o si kwụlụ ka a na-akpọ soro kwudo ya ka anyị kpaa n'izu gara aga tupu nke afọ anyị kpa maka ikenga mmụọ nke anyị na-akpọ ikenga odumaga ikenga mmụọ ikenga odumaga ikenga nwa igbo ọbụna kwesịrị ịnya n'onu welie eme ife onu etu m si kwu na katọlik agwaghị anyị anyị gbalụ mgbaaka st kristofa na onye a bụ patron saint of travel ndị dị lofa ma ọ dị be anyị dịla anyị nkụ dị na mba na-eghelu mba nni nke a bụ nkwụ ndị igbo nwa maka idu anyị gaa mba maọbụ idu anyị gaa nzukọ etu m sikwu ndị dị ọkpala na-eji ikenga mmụọ na ọfọ aga nzukọ etu a ka nwa igbo ọbụla bụ nwoke kwesịrị iji ikenga ikenga mmụọ wee gaa mba osi na ara n'aka nne ya na aka nne ya na-apụ ọ kwesịrị inwe ikenga mmụọ ikenga odumaga ikenga aga ọ bụrọkwanụ na anyị na-efe ife ndị a niile efe maka na ebe a ka nsogbu si adị mgbe mmadụ na-ekwu maka ikenga ike ikenga chie nọ ikenga na ọ pịazie anya nyalia n'onu nsogbu e niile ebe mba ebe onye nọ ka chie nọ onye pịa ụkwụ edi na-egbu anyị na-alara ụla chi esoli edi na-egbu ebe a na-alara ụla onye pịa ụkwụ efu onwe na na na họteelụ wit ofu onye akwụnakwụna chi esi edi na ebe a onye na-agba galagala n'afịa chi esi n'afịa na-azụ afịa onye nọkwanụ n'ebe a na-alụ ụnọ. na-amụ ịkpụ blọk chiesie nọla ebe a onye a bụ ife ike nga bụ o ike iji aga ike a ọsọzikwa onye anya welie dina edina etu a ka ọ ga-arazikwa so ndị a bụ ndị akọsi kọsi mgbe gara aga tata anyị ga-akpa maka ike nga ọgaranya anyị ga-akpa maka ike nga ọgaranya etu a bụ onyinyo ikenga ọgaranya etu a ka ikenga ọgaranya si adị nwoke igbo ọbụla bụ nwoke kwesịrị inwe nga. mgbe ọ na-aga njem ọ ga-enwe ikenga mmụọ ikenga odumagadụ aga mba mgbe ọ na-achọ onye ọ ga-abụ ife ọ ga-abụ mgbe ọ na-akarụ wee tozu etozu ọ na-akarọ akara n'anwa anyị ọkarọ nwa ụlọ nke ọkarọ nwa ọlụ nke mgbe afọ ọ ga-enwe ike nga nwa onye mana mgbe o zuela ife eji mmadụ eme o kwesị ozi iji ike nga nwa onye mgbe a o tozugo ife a na-ajụzi a bụ onye ka ị bụ mgbe a ife ọ ga-enwezi ike nga ọgaranya nke a bụ enyinyo nga ọgaranya anyị ga-atụsịa etu anyị si tụsa ndị ọzọ niile wee kọwaa ife ike nga ọgaranya bụ ndị igbo etu ndị igbo si wee ghọta ụwa etu anyị si kwu ike niile si n'okike bịa ike si n'okike bịa onwero ife na-enwero ike onwero ife dị ife a na-afụ anya ma nke a na-ada anya na-enwero ike ife niile nwere ike ife niile nwere ike ya bụ na mgbe mmadụ na-achụ achụ ọ na-achụ achụ etu afụ ka ike ike o ji achụ bụ ike ike nga nwa na-achọ ịnwụ onwe ya etu a ọ dị nwoke igbo ọbụla mana mgbe nwoke igbo zuela oke mgbe o tozuelu bụrụ onye nke ya ọbụọzi nwanne ya ọbụọzi nwa oge ya mgbe afọ ka ọ ga-abụzi ọgaranya ọgaranya mgbe afọ ka ọ ga-abụzi ọgaranya n'ime ike nke ọgaranya ife anyị ga-akọ maka ya bụ aka nri nga ife aka nri bụ na ndụ onye Igbo maka ndị igbo na-akpọkwa ikenga n'ọkwa otu aka nne, kedu ife aka nne bụ na ndụ onye igbo aka nne na-akọwali na ike a bụ aka chukwu ji eke aka okike aka na-emepụta ife mgbe mbọ ikwu m sị na ikenga mmụọ na ife a na-akpọkwa ya bụ ojelụpụta ikenga ojelụpụta ife ọbụla anyị na-afụ anya asị na mmụọ pụta ife etu m si kwu ọsku anya abụlụ tawel iji eficha arụ tupu ijee n'afịa golie ịgbalụgo na mmụọ na iyi egie bife ije ego onya ife ọbụla inwelu tata tupu wee webata ya na ndụ gị ịmalụgo na mmụọ na-ekwe ka ọ ya adị bife ijee mee ya ọsụkwa anya bụ ụlọ restọrantị ebe ị na-eji ịṅụ staa ọsụkwa anya bụla ebe ị na-eji ịṅụ staa na ebe ị na-eji ịta nkwobe mgbe ị na-aga ebe afọ aga ifugi ele na mmụọ na ịya anọ na ịya fuli ka isi nọdụle fu ka isi atịa tupu ilue ya bụ na ife niile si na mmụọ pụta na ife na mmadụ o echiche ka anyị ji echepụta ife anyị na-afụ anya maka na ọ bụ na ibulugo n'obi ka ị na-eje nyabụ ebe a na-eje eli elimeli na ife iyi eli ebe a bụ ofe ofe nsala azụ ndụ iwe na-aga nnọọ mgbe iluele ebe a e, onye na-abịa ị na ịjụ gị kedu ife ịchọ fabia na ara jụọ ya ife ịchọ ife ya asị ya bụ onye ma ofe nsala na azụ ndụ ọ sị na ara ya na ọ ozi ofe nsala na azụ ndụ ayị mmụọ ya adajụa mmụọ ya adajụa maka gịnị maka na ichego maka ofe nsala a na-azụ ndụ ili gị ele na mmụọ ka ị na-abịa mmụọ ya adajụa maka ọ bụrụ ya bụ ife a mmụọ gị chọrọ mgbe a ikenga niile anyị na-akpa ndị igbo na-aghọtị anụ site n'aka nni maka na aka nni bụ aka okike amakwa na onwe ndị na-eme aka ekpewo mana onye ọbụla bụ onye igbo nwa N'igbo achọrọ ka ewere aka ekpe mee ife ịma nji aka ekpe nye mmadụ ife n'ala igbo nwa ọbụla bụ onye igbo mụ ya nwa ịma njikwa n'aka ekpe na alụ mmadụ ife n'ala igbo onye ọbụla bụ onye igbo mụ ya nwa ọ bụrụ na iteta ụla n'ụtụtụ aka nri ka ị kwesị izi wee zọpụ njem ndị igbo bụ aka nri na-edufa maka gịnị na aka nri bekee agwago ndị be anyị na ee ụbụla aka ekpe na ọnyanwa na akọntrol ife na-eme n'aka nri ụbụla aka nne na akọntrol ife na-eme n'aka ekpe mana ndị igbo maala ife karịa nwa bekee maka nwa bekee sila na fa nwee 5 senses ndị igbo si na-asị na senses enwee dị 360 senses and out of these 360 senses na gị bụ nwa igbo na ị na-eyuzu about 46 42 46 of them na ndụ ya ya bụ na ịbụ ọka aka na mmadụ ịkasị akasị mana nwa bekee abịago kpabee kpabee kpabee mụ na gị kpabee mụ na gị fọzie ise ọ bụrụ eziokwu maka gịnị anyị bụ ọkala mmụọ ọkala mmadụ ọkala mmụọ ọkala mmadụ ya bụ na aka nne bụ aka okike aka nchịkwa aka nchịkọta na aka eji emepụta ife ọnya kpata na ike ngaji ụmụ ya n'aka nne mgbe dike nwalụ ewelụkwa mmụ ya tikwu anya n'aka nne maka na aka nni dị anyị mkpa rinne maka na aka nni bụ nyanwa na na kọntrol aka ụbụla aka ekpe maka ụbụla aka ekpe na-eweta ngasa ngasa ntụsa ntụsa mana igbo anya igbo ji fụ ụwa bụ uwe izu na uwe izu ndị igbo ife niile ekwekọtara ekwekọta ife niile ọ nọ n'udo ọ nọrọ na nghasa ngasa. ka ụwa izu agha wee bụlụ ife anyị bụ ka anyị bụrụ ndị nchịkọta na mbụrụ ndị nkwekọta onye akpata na igbo achọrọ ka anyị were aka ekpe na-eme ife ka anyị wee na-afụ na nwoke na nwaanyị bụ ofu na mụ na ụmụnna m bụ ofu na mụ na obodo m bụ ofu na mụ na nwa igbo igbo ibe m bụ ofu so n'ọnya bụ ife anyị na-ekwu ike ikenga ọgaranya ikenga bụ osochialụ maka na chi okike ọ dịrọ ka ụka nwa bekee butela anyị gwa anyị gị na ebe onye ọzọ anya na ọ anwụ na ọnwa njọ ya n'ọnwụgo bupụle njọ ya ọ dịghị mkpa gị yọbịa ka o jee kebe ya ebe ya na-ata nne, tinye imili ndị igbo gwara anyị ọ gị nwa bụ mmadụ okike wepụta gị n'ụwa onye gị ike nye chọọ ya mma nye ya ife niile iyi eji wee nọ agha ụwa dịka ikenga iwee welie wee na-aga onye abịa ife nwa igbo bụ so gị buchi na-azọ onwe gị buchi na-edu onwe ikenga bụ osochi alụ osochi eme maka nọọ ike chi ji emepụta ife Nne igbo si mụ na chi m nke a abụla okwu ka ọ na-ekwu mana anyị chọọ ka ịfụ ka chira kedu ka chimra ka chimra ga-abụ kedu ife mme kedu ife mme kedu ife nji ndụ mme kedu ife nji ndụ m ame ọ ife anyị ji ndụ anyị mee bụ ife bụchi a na-afụ anya ọnya akpata na ikenga bụ onyinye ochi ya akpata na anyị na-atụ ikenga atụ. ife anyị ji atụ atọ abụrọ ka e wee jee sekpulu esekpulu kpebelie ekpele ọ bụrọ ka e wee na-efie ka ọ bụrụ chukwu ikenga abụrọ chukwu ikenga abụrọ chi mana ikenga na-agwa gị sị na ebe isi bịa n'ịbụ nwa chi n'ịbụ nwa okike na gị bụ nwa igbo nwoke n'ịbụ ọkala ọra n'ọrụ enyego ya ike ị ga-eji wee gaa ife niile ị ga-afụ n'ụwa na ọ nwere ọdachi dachilie na afọ etu ya esi wee tọghepụ ọ nwere agba efu ịnọ n'ime n'afọ ka esi wepụta onwe ya maka gịnị n'ihi bụ ọkala ọra na ife niile dị n'ọra dị gị n'ime o wee welie wee nye ya onye akpata ikenga ji wee bulie enyinyo enyinyo chi ya kpata na ikwue maka ikenga onye onye na-anụ a eche he ka eze ka nwanne m si ekwu maka m ọ bụrụ na ọ maka onye a n'aka mkpa na-etu a ka o si wee dị etu a ka ike nga agha dịkwanụ ọ bụ otu onye ra ka ike ara ọ bụrụ etu onye ra ka ike nga ara maka na ike nga bụ nyanwanye chukwu ike nga bụ ike chukwu ji wee ke ya bụ na ike nga ebuka ya bụ na ike nga erika maka ifi na mba. maka ife na m enwero ozuzu eke na ozuzu oyi maka ife na m enwero akụnụba abụrụ na nga adụrọzi ife ọ bụ kama na ife ọ na-ezikọ bụ na mụ nwa na m apịacharo ikenga m so n'ọmụnwa bụ onye ọ dịlụ ọ mmadụ ka ọ ịgba mbọ itinye uchu maka na onye na-etinyere uchu ọ bụrụ ike nke ya ka ọ ya eje kpọọ afa onye tikwa n'uchu mana ọ fụrụ ife ọ na-emepụta ga-ajụkwana ya onwe ya ajụjụ ajụjụkwa onwe ya eziokwu maka na ike nga asị adịrọ na ya ife anyị na-etinye uchu na-agba mbọ na ya ịghọtali ya aghọta ịmụli amụ maka na ndị Igbo gwa anyị site na ife amụla amụ ka ife agwụla agwụ ọnya kpata na izu gara aga na ekwu maka anyị welu ego anyị na-ezijelu ndị ụlọ kafa na-eme nke a na-eme nke ilue ifu na onwere ife dị ebe a na ego niile agwụgo maka gịnị onye ị na-enye amụrụ ife amụ otu iru uchu ego niile wee na-anafe wee na-agafu agafu ọ dịzie aka ya asị na ike nga adịrị ile ma ọ bụ mgbe ụfọdụ ọ bụrụ na enye onye a o welie jee chụọ nwaanyị welie jee mee okomoko welie jee ha ya moto ntu oyi welie mee ife dị iche iche ị na ọ bụrụ ike nga ka a ga-ata ụta were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o maọbụ ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne Ụbọchị Ndị Nna, ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ họrọ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na dọtkọm taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com maka na ikenga bụ ike okike onwero ka mmadụ kunie n'ụla zọọ ụkwụ naanị gbawa ka ada afọ na nzọụkwụ a maka na ọ dị aga n'enu iwu bụ na ọ na-aga naanị nzọụkwụ a dị naanị ya bụ na ife ọbụla mmadụ mere ọfụma iwulili bụ na na-afụ ufulue iwulili bụ na ufulue na-apụta ya bụ na ọ bụrụ etu onye ra ka ike ikenga ra nga ka mmadụ ikenga ka mmadụ mana mmadụ ya na ya na-etinye uchu ka ikenga ya wee chawapụta ọbịa abụli anyị wee banye n'ikenga ọgaranya na ikenga ụmụnna na mgbe igbo bụ igbo a na-etozu etozu a na-etozu ife niile etozu gịnị bụ ikenga ọgaranya gịnị bụ ọgaranya kedu ife bụ ọgaranya n'ala igbo nke a na-akọwa n'igbo ebuka na mụ na anyị bụ ofu na anyị ncha bụ ofu na onye ọ ga-alụ na ọ ga-enye ọgaranya bụ onye ọ ga-alụ onye ọ ga-alụ na ọ ga-enye onye ọbụla ọ ga-alụ na ọ ga-enye ife onye ife ife ife ife ekuke ji wee nye ike abụrụ ka ike bụ alụsọ m nwe ụlọ maọbụ alụsọ gị nwe ụlọ ka ọ wee baalụ igbo niile ụlọ ka ọ wee dịla igbo na mma ka ọ wee dịla ezinụlọ na mma ka ọ wee dịla ụmụnna mma ka ọ wee dịla obodo mma ka ọ wee dịla igbo mma ọgaranya bụ ome igbo mma ọgaranya bụ mma maka na onyinye na onwinwe na akụ na mmụta na amamife ikenga nwaonye gasịlụ wee luzie mgbe ọ bụla ọgaranya amamife niile a ka ọ ga-ejikwa wee zụpụkwa nwa igbo ọzọ ọgaranya na ala igbo dị ka nze na ọzọ na ndị ichie nze ọzọ ndị ichie nwa nwoke igbo ọbụla bụ nze na ọzọ i na anya ị ga-afụ na ọ ya enwe obele nwa nwoke ọzọ na-akpị ya nso pozishọn a bụ ife eji azụ onye ọzọ ọ bụrụ ndị bekee asị na mentoring mentorship so o nwekwala ụmụaka ndị ọzọ dịkwa yọnga ga-anọkwa n'okpuru onye afọ ọ na-akụzili ife dị iche iche gbasara ụwa gbasara ndụ ya bụ na amamife abụrụ maka ofu onye onye akpata na nwa bekee bịa n'obodo mụ na gị welie nga mụ na gị n'ana mbanyanwa ifugo ka nwa bekee si weli ike nga n'ana mbanyanwa na ya ọlụ nwa bekee lụzie n'obodo ofu onye ọgaranya onye ọgalụ nye ofu onye ọgaranya o ofu onye ọgaranya mee na obodo m nọ na UK na-enwe railway na-enwe railway ofu onye ọgaranya ga-ewepụta ego etu ọbụla ọra si na ya nwee ike ịlụ ife dịka 10 kilometers railway akwụsị emesịkwa mesịkwa onye ọzọ nwekwa ike jee ebe nke nyanwa kwụsị bidokwa lụbakwa ọ na-eto na-aga amamife abụrụ ofu onye nwee onyinye si na chi abụrụ ofu onye nwee nwa bekee wee ghọta nke a ife dị mkpa ọ na-alụ ndị igbo bụ ikenga ife dị nwa bekee mkpa ọ na-alụ ndị igbo bụ ikenga ikenga ndị igbo dị ebe dị iche iche na Europe mana fas na afa ebunyere ya unu maka na ochebegolu fabefa na fa ewere ozi anyezie unu kịta ya bụ na onye ọgaranya bụ onye ọ ga-alụ ga-enyenu ọ bụrụ onye ọ ga-alụ na-akpịa ọnọdụ ya ukwu ndị befe a na-akpọzili ya isi anị ọ bụrụ etu aka igbo si wee fụa okike na mgbe igbo bụ igbo onye ọzọ onye ichie ike na ọ maka esi ara mmiri mgbọsi a ga-eme ife ọra mmiri ọsị na mmiri ama nzu mmiri ama nzu ọ dịla onye ọbụla mma ewee nwa aṅụli wee mee niile na ike na ọ nwere ọgwụ eji agwọ agwọ onye ọbụla taa ga-eje na be onye ọzọ a onye nya bụ ọgwụ eji agwọ agwọ onye asịrọ ijikwa ego wee bịa ọ bụụ na ijiri ego na amaghị enyere onye bụ ọgwụ etu a ka ọ dị ndị nwere onyinye inye ọgwụ ịgbanye ọgwụ maka iji wee tụ ime ndị igbo na-eme ife ndị a niile ndị ọzọ na-enwe ife ndị a niile ife niile aba akara aka ife niile a bụ ife sitelu na ikenga n'ike echi mgbe mgbe mgbe ikenga nwa onye na-aga na-achọ ife ọ ga-abụ n'ikpeazụ ọ malụgo onye ọ bụ n'ikpeazụ ọ ghọtago akara ya n'ikpeazụ o tinyego uchu onwego amamife okike wee nye ụmụ ife dị iche iche o ji emeela obodo ya mma o ji emeela ụmụnne ya mma onye abụ ọgaranya ya bụ na etu ndị igbo si wee ghọta ya ikenga ikenga ọgaranya iwulile bụ na atụ anya atụ anya oge a naanị ọbịa na ikenga nwonye ikenga nwonye adaa naanị onye na-achọ ka ọ ga-arụ adaa naanị onye na-achọ ka ọ ga-arụ okwu ụdịa n'ọsọ onye kpatara na ikenga nwonye kwu na ya bụ etu o si kwụlụ anyị si nọọsụ sulukwudo mgbe ọ ga-eji si na sulukwudo apụta wee bụrụzie onye ọ bụ bụrụ ọgaranya iwulili bụ na ọ gaa naanị ọnya akpata na m jizikọ unu ikenga ọgaranya ifugie n'ọnaanị ikenga ọgaranya ada akwụ ọtọ iwulili bụ na ọ gaa naanị ikenga nwaonye na-akwụ ọtọ ifugo ikenga nwaonye achọrọ ya mma maka na ọkara kpata akụ ọkara ọnwa ọmụmụ ọkara ọnwa ụba ifugo na-achọrọ ya mma anọ kwụ ọtọ maka na ọka na-achọ ife ọ ga-abụ ije ka dị ya n'ụkwụ ọka nọ n'agha o ji jide mma jide isi ike nke ọgaranya ọ chọtaghị ife ọ ga-abụ ozugo oke o tozugo etozu ifugi ya na ọ naanị ọbụ ọzụ mpi ka o ji kịta oji ọdụ enyi ọbụ mpi anụ ka o ji o ji ọdụ enyi na-ezikọ na nyanwa na onwe ya na ya ezukwa gị ịbụ okike maka ndị Igbo na-akpọkwa odu onye okike ebe m si bịa o ji ọdụ enyi bịa jide oji ọbụọzị mma ọzọ kịta olugo ife ọ ga-abụ ike nke ọgaranya ndị igbo si zikọọ m ike ka nzikọ nga gị ka nzikọ gị ndụ ibi n'ụwa ifu ike nga mmadụ ịghọtago ife ọnya ha bụ ike nga ọgaranya ọ bụrụ na onye chiri ọzọ atụ anya atụ ọ ga-anọ n'ọcha ọzọ ọ ga-anọ n'elu ọcha ọzọ ọ bụrụ na onye ichie atụ anya atụ oge eyi oge eke ekike ndị ichie ọnya kpata na ifu n'isi ike nga ọgaranya na ife o bụ n'isi erika maka na ọgaranya bụ onye ọ ga-alụnye onwere ọgaranya ga-enwe jide iwu bụ na ọ ga-eke eke ọ ga-enye ọ ga-emerụ ndị ọzọ mma ya akpata na ọgaranya na igbo na-enwe kalie ofu mkpuke ọ na-enwe kalie ofu mkpuke ọ na-enwe ọtụtụ mkpuke maka na ụzọ ọ ga-ejikwa wee sikwa na-enyekwanụ ndị igbo aka maka na ndị igbo si na ọgọ bụ chi onye mana a na-etolu ife niile etolu a na-etozu ife niile etozu ife niile dị n'ụwa a na-etozu etozu tupu ọgala tupu mmadụ eje ịchị ofu mkpu ọkali ofu mkpuke oge ezu ezu oge ezue na nghọta zue na amamife zue n'uche onye kpatara na ndị na-achị igbo tupu nwa bekee abịa ọ ga-abụlili ọzọ nze na ọzọ ndị a na-akpọ ọgaranya maka gịnị na ndị a amalugo na nwoke ọbụla nwere ike inwe inwe ezinụlọ nwere karịa ofu mkpuke na fa amago na ọ nwere nsogbu ọma na-enwe ike ọma na-enwe ike ịfụ ya bụ nsogbu so onye bụ nsogbu ma fụ n'ọpụta nwa maka na o ọtụtụ nghọta maka na ịchịkwa ezinụlọ ịchịkwa ịchịkwa obi nwelu mkpuke ịtọ ụmụ nwanyị si ebe dị iche iche bịa nghọtafa dị iche iche onwere ụlọ akwụkwọ ka ụlọ akwụkwọ nka so nke a bụrụ ife a na-asata na ụsa nke a bụrụ ife a na-emeta na a na-achụ nwaanyị nke a bụrụ ife a na-eme na ka nli ofe egusi ta eji ka nli ofe nsala maka na ọ mmụọ eji enwe karịa ofu mkpuke n'ala igbo a bụ ụba ọfa ndị a bụ ife ikenga ọgaranya so ikenga ọgaranya bịara ọlụ ikenga ọgaranya onye ọgaranya nwalụ ọnwalịa ka ọ wee dịlụ igbo mma site na ụmụnne ya site na ezinụlọ ya site na ya site na ezinụlọ ya ya bụ na atụ a ike nga ọgaranya atụ ife ị ga-afụ na iwulili ibu n'oge eji bụ ọdụ enyi etu anyị si kwu jide oji ọ naanị jide ojie jide ọdụ enyi gbalụ e. ivory bracelet amara m amakwa m na ndị chilekwe ya bụ vashon ike nga ụmụ nwanyị ndị chilekwe na na-eyikwanya bụ ọdụ enwee leopard print ife ọbụla akpụkpọ agụ ị ga-afụlili akpụkpọ agụ ị ga-afụ mpi anụ ife ndị a niile na-akọwa abụna na ike na ike maka ike ngabi ike ike ya n'anya ada ya na mba ọ ntozu maka ụwa ikenga ka anyị ji malụ na ụwa bụ onye lụọ olie ụwa bụ onye lụọ ife onye anya bụli ya onye a na-alụ ọsụkwa anya bụla onye na-atọ mmadụ ọsụkwa anya bụla onye na-ezu ori ọ bụrụ gị isi eje ọnya bụla egbe kunye n'anya na ya na-eji ịgbagbu mmadụ mana ọ na ike na ọnya ka a na-eji ịgbagbunu ọ na ike na ọnya ka a na-eji ịgbagbunu ndị igbo sịlụ na ọgaranya ga-akpa egie n'ụzọ kwụ ọtọ so atụ ụmụ akịta adị m asị ka etu gọvanọ unu na owere si wee sị ụmụaka zuwori mba adị m asị na ọ dị mma izuoro maka na ikenga gwara ya na ị ga-akpa akụ gị n'ụzọ kwụ ọtọ gịnị ka ọ na eziko na amamife na nghọta ka eji akpa akụ akụ si n'echiche abịa aha amamife na nghọta onye ka njikwa mgbe ngalaga si ofu ede ofu ede ukpe ede eju ọ ofu ede ede na-abụ ede ịtọ ọ dị ịtọ nwanechi ịchịpụ ịbụa ụfọdụ ofu echi akpọ echi ise ọ dị isii echi nke na-abịanụ ofu ofu onye abịa akụchapụ ya iwele ịbụa iwele ise chi ịfa ụfọdụ ịbụa ifugia onye adị eto eto dị ebu ebu ikenga kwụsị na ị ga-agbasi akpụ aka ya ike onya ka o ji nye gị mma nye gị mpi ma isi anụ nọ nke a bụ ife iji ife imelili emeli ife ịtụrụ nga mana ịtụ nga bụ idebe edebe ịtụ nga bụrụ ịghafu aghafu maka na ikenga gwalie nọ ife niile nwere oge o nwere oge a na-akpa akụ akpa nwee mgbe akụ ga-abụ olue akụ gị achọtabaziala ya akụ nke a gbasara ụmụ nwoke na nke a gbasara ụmụ nwanyị ọ ya kpatara na nwaanyị igbo na-ejebe di anwụ inye ọkụkọ anwụ inye ọkụkọ gịnị ka ọ na-akọwa mgbe ọkụkụ a ga-eji wee elu ọ ga-eji nọ na be di ọnwa isii ọkụkụ eyi akwa bụọ ụmụ ise o ike ọ bụla ịtọ ka egbe fọ ofu abụrụ gịnị nwunye ọkụkọ nne ya na-eyi akwa nwa ya na-eyi akwa nne ya na-abụ ụmụ nwa ya na-abụ ụmụ ifugo na akụ na-amụwanye amụwanye akụ na-eweta akụ mana ilie akụ n'oge nwaanyị anwụela ọkụkọ wee na olu ebele ọkụkọ isi welie sie rice ntọ ọgwụ ọgwụ ya bụ na ọgaranya nwelu ka esi elu elu ọnwụ ife ndị a niile bụ ife bụ nyanwa wụla ịbụ ndị igbo maka na ife a m na-akọwa kịta bụ ife nwa igbo ọbụla ga-ama nne ya ga na-agwụ ya nne ya ga na-agwụ ya ụmụnne ya ga na-agwụ ya mana anyị enwerozinụ mmadụ nọ anyị enwerozi mmadụ onye na-agwa nwa igbo ụmụ igbo one ka nnefa welugo mmiri wute n'ụla kpọte anya n'ọnụ ụtụtụ a na-akpa nkata na-atụ elu ụmụ igbo one ka nna fa kunigo n'ụla si ya nekwa onye ibu nekwa ife ibu ọ kama ezije nọ na akwụkwọ golie milo golie nido golie shuga ee eh, golie kabin biskit ọ na-aza eli ndị nwe ego ego ịnya moto mana ama nkọwali a na ife niile na-ana elu ogo ife niile elu ya bụ na ọ bụrụ mụ na gị nọ anyị anyị afụrọ ndị gwara anyị anyị afụrọ ndị gwa anyị anyị wee na-asọ isi na-ata afụfụ na-efu na mba dị iche iche ife anyị aka emesigo anyị eke emesigo mana o nwere onye kụwala anyị maka akpa edebe o nwere onye kọwala anyị nwekọ ikenga na akpa edebe o nwere onye kọwala anyị ife ndị a niile onye nwere onwere onye gwala anyị na ikenga bụ osochi alụ osochi eme mana ị ga-anụ ka ndị igbo na-ekwu osochi egbu ị ga na-anụ ka ndị igbo na-ekwu osochi egbu osochi ndị a bụ ndị osochi egbu ndị a bụ ndị osochi egbu sọọsọ okwu ọjọọ okwu ọjọọ kedụzi maka osochi eme ike na ọta bụ izizi a na-anụ maka osochi eme o ikenga o ikenga mana edufula anyị ụzọ edufula anyị ụzọ ọnya ka m ji si na unu na-enye m obi aṅụrị na m cheta unu arụ a na-atọ m ụtọ maka gịnị mụ na unu si ubebelụ mụ na unu si ka na nke aya nke a bụ otu a ka ụwa nwa dị a ka mmadụ si pụta n'ụwa na-amadụgharị bụrụ mmadụ na-amadụghalị onwero ife ọma o jee sekpulu n'ụlọ ụka ọ gụsịa hail mary full of grace osiniamata ee ọgụ asam 23 osiniamata ọgụ asam 121 aga m eweli anya m abụọ lee ugwu niile olee ebe inye aka m ga-esi bịa inye aka m ga-esi n'aka jehova bịa kedu ife mee inye aka isite n'aka aka mụ na aka nne na nna na aka ezinụlọ na aka ụmụnna wee pụta ebula anyị rute n'ọfịa anyị wee na-asị isi so n'ọnyanwa ka anyị na-ekwu taa ikenga mmadụ bụ ife mmadụ ga-abụ weda ma ọ bụ nwa na-eto eto ka ọ bụ ikenga ọgaranya maka na mgbe o tozuelu na-aga ama anyị ga-ama ọ ga-abalụ nwoke balụ nwaanyị ọgalanya bụ afa ndị Igbo kpọrọ ọgalanya bụ onye ọ ga-alụ na-enye enye onye a bụ ọgalanya. mana ekwu na ikenga ọgalanya bụkwa dise ya na ikenga ụmụnna bụ ofu ya zikom ikenga gị ka m gwa ya ife ịbụ zikom ikenga ụmụnna gị ka m gwa ya ife bụ ọkwa tata igbo enwezi ụmụnna n'ebe m si bịa ụmụnna adịrọzi anyị ekewalisigo n'ebe m si bịa ụmụnna adịrọzi mana ọ ndị a niile bi ike abụ m ike etu gị nwa si ike nne na nna ga-agwa ya okwu dụọ ya ọdụ bụ ike ụmụnna na-eti ilu nne na nna anya bụ ike obodo bụ ike ya bụ na ọ bụ na ị chụa chụa chụa ikenga nwonye daa nwee nsogbu ịgbakwulu onye nne na nna nne na nna kwesịrị inwe okwu ọnụ a ga-agwa iwe binye ma ọ nwee akụ na ụba a ga-enye ya iwe kunye ọ bụrụ na afe nwere ya maka nke a bụ ike ọ bụrụ na ị ọnụ na nne na nna nweta ya bụ ike ị na-anụ gị ị gaa na ọtụtụ n'ime anyị ike na ọ bụrụ mụ na gị mana ọtụtụ n'ime anyị ma na ọ nwere ndị ọ bụ ụmụnna kwụrụfụ ụgwọ akwụkwọ anyị ma nke ama na igbo maka na mụ na gị bụ the first steeti ndị igbo jere akwụkwọ jee yunivasiti ndị nna anyị fa agarọ yunivasiti ọ ndị dị lọki ga standard 6 ọ ndị dị lọki bụ ndị ga standard 6 anyị nwa n'anya ya bụ the first set of ndị Igbo jelu university ọtụtụ n'ime anyị bụ ndị ụmụnna tolu ego eji wee zuje nwafe akwụkwọ n'anya ya ọtụtụ n'ime anyị bụ ndị izizi jelu obodo oyibo ọtụtụ n'ime anyị bụ ndị ụmụnna tụlee ego eji wee zipụ eji zipụ nwatakịrị afọ obodo oyibo anyị fụrụ na igbo nụrụ agha ụmụnna bụfanwa na-anabata ndị igbo ọbụna onye igbo ọbụla a na-anụ agha n'obodo fa gbaje ọsọ ọsọ anya bụ n'isi anambra wee gbaje ọsọ n'ebe n'ihe mbọsị ma osi n'ihe mbọsị wee gbaje ọsọ n'ebe n'ọlụ ịbata anabata ụnụ a na-enye unu nri unu nche anọdụ unu bi ebe a fụọ arọ arọ na abụ unu esolu jee olu ugbo unu na ụmụnna anọdụ igbo bụ ọzọ igbo ndụ sọọsọ igbo na azọ igbo ndụ onwere onye ọzọ na-azọ igbo ndụ sọọsọ igbo na-azọ igbo ndụ ya bụ gịnị na igbo igbo ọgaranya abụrụ ọgaranya nke ya ịbata n'ụmụnna ebe ife dị na mma ebe ọgaranya dị iche iche nọ ife a na-eme eme maka na ọ bụrụ na isiro na nne na nna nweta enyemaka ịbaa na gị isi na ụmụnna nweta enyemaka ọnya kpata na ụmụnna na-anụlụ ofu onye ụmụnna fa nwanyị ọ bụ na aka ike ndị ya dịrị ile ụmụnna dị etufu etufu onye igbo ada ya ayịyọ ụmụnna ga-eme gịnị atụta ego n'alịa nwanyị ụmụnna na-alụkwa onye ụmụnna fụ ụnọ agbakọnye gbaa ụtọ lụọ alịa ụnọ onye abụ ọgaranya ikenga mmadụ na ikenga ụmụnna maka na mmadụ na-eme na ụmụnna ọ mmadụ bụ na ụmụnna ọ mmadụ zukọ wee mee ụmụnna enwekwala ikenga obodo anyị ga-akpa ikenga obodo ma oge ilue maka na ụfọdụ ikenga na-aba anyị ga-akpa ikenga obodo na ikenga agbara ọfa na-abụbụ ikenga na-abụ ụfọdụ ụnụ gịnị ka ikenga na-akụzili anyị ike anyị ji aga ike okike ebe o si abịa so okike nyere anyị ike ike na-ada agwụ agwụ nyekwana anyị ebe anyị ga-eje ọ na nke anyị daa mba ebe anyị ga-eje ọ dị ka ọkụ ọ na ọkụ ịnyụa ije ebe ọzọ mụta ọkụ ọ ike ka ọ bụ ya bụ na ọ bụrụ na ike m daa mba njekwulu nne m na nna m mana nlue nne m na nna m ọ bụrụ na fadalụ mba kedu ife m ga-eme ijee n'ụmụnna ilue n'ụmụnna ụmụnna ọ bụrụ na fadalụ mba kedu ife ya eme ijee n'obodo mana ọ bụ na <laughs> na ama akwụkwọ m anyịrebe m ụzọ echi aka m jekere mechi ụzọ na nwa nke bekalịa obekalịa obekalịa chelụkwanụ unu ewekwana iwe mechie ụzọ ọnọdụ ọ na-adị nwa ife etu o unu ewekwa n'iwe mgbe ụfọdụ ọ na-adị mma ịrapụ ife etu o eno maka na ife a na-akọwa bụ na ife niile nwere ike unu afụghị n'ike nwa na-ebe akwa akaligo n'ike nke nwa na-ebe akwa ka ejidego n'ike anyị na uwe ya na mmiri ọha obele ife chelụkwanụ efughị ya na ike nwa na-ebe akwa ike nwa na-ebe akwa onye kpatara na mgbe ụfọdụ ife na-eme adịrọ m achị aknọleji onye kpatara na mgbe ụfọdụ ajụkwa ajụjụ adị m ezi maka na ije imebe ofu kịta isi na ebanye ọzọ <laughs> so onye na-anụ ka nwa na-ebe akwa oge ọzọ ịnụ ka nwa na-ebe akwa rapụ nwa ka obebe bebe akwa ọ akwa o mechie ọnụ makwa eh, eh, na mgbe m nwa pelu mpe ebe ka m nọ mm, nwa mpempe jide akwa belie onye ọbụla isi onye ọbụla onye ọbụla akaba arụ chọọ ozie ọnyahụ rapụ na ọya dị mma ọ nwa ndị bi na be m so ọ bụrụkwa nwa nke m gwagwa unu na ife niile nwere ike ehe na nri ha stop because na m emechigo ụzọ emechigo m ụzọ so ihe na-anụ ọzọ mana nwa a na-ebe nwa a na-ebe ọ nwa mbembe ka ọ bụ ehe so n'ọnya bụ ife anyị na-akụ gbasara ike nke ụmụnne m ọ nke a ka a na-akpọ live show <laughs> no studio live and direct etu o si na-adị ya na-afụ a etu ife ọbụla esi na me ka ya na-afụ a so nke a nke ọ pre-recorded no no no this is live <laughs> so n'ọnya ka anyị na-ekwu maka ya ụmụnne m ife anyị ji ekwu maka ya bụ na onye ọ na-eme ọmụmụ omume na ebe ọbụbụ onye ọ na-eme omume na ebe ọbụbụ anyị nwa bụ ndị igbo ife emela anyị ife emela anyị ọ bụrụ ike ka anyị ga-esi wee si kịta wee kpachibe ụmụ ife ndị a niile maka na ilue kịta si ga ejekwa na vileji na agha egbughị. gị emekwa na nke na nke nwa ya emeghị kedu ebe ị ga anọzi wee nọlụ m ụmụnne m maka na ike chinyere anyị ike okike nyere anyị ike niile a anyị ji abụ ife anyị bụ fapụsigo anyị ọ bụ na nne na nna agwara ụmụaka fa fa kwesịrị ịbụ ikenga nwaonye nwaonye a na-akpaghalị nwaonye amarọ ife ọbụa ka ọ na-achụ n'ụwa nwaonye amarọ ife ọbụa ka ọ na-achụ maka na onye na-achụ ife ga-ama ife ọ na-achụ onye na-achụ ife ga-ama ife ọ na-achụ mana ọ bụrụ na nwatakịrị amarọ ife ọ na-achụ kedu ka ọ ga-esi ma mgbe ọ chụtara ya kedu ka ọ ga-esi ma n'olugo ifugo kpata o ji ata anya alụ onyezi na-agwa nwa igbo okwu onyezi na-adụ nwa igbo ọdụ onyezi na-adụ nwa igbo etu esi esi okolobịa banye n'ịbụ nna na ịbụ di onye na-ekwuzi nwa m nekwo nke a bụ mgbe ikolobịa mana mgbe ị ga-abụ di nekwo ka agwa ga-adị onyezi na-adụ nwa igbo onyezi na-agwa nwa igbo na nwa m kịta ịka bụ nwa m ịkara wee tozu ịkara ozu o nwere oge ga-abụ olu ebula onye dị etu a n'ebu nekwa ife a ga anya na ị ga-abụ ana ibuli ife dị etu a nekwa ife ị ga-eme nekwa ife ọ na-akọwa onye na-agwụ ya amụ igbo kedu ebe ụmụnna nọ maka na ọ bụ na nne na nna agwarọ gị osi na ụmụnna bịa kedụzi ụmụnna egbujipụga anyị na ụmụnna atọghepụga anyị na ụmụnna ọ ụmụnna ga anụtala nwaanyị ọ ụmụnna so mgbọsị anụta nne gị na nne m ọ ụmụnna nụtalifa ọ bụrụ nna gị na nna m nụrụ nne m na nne ya ọ ụmụnna ji ekpọnata nne m na nne gị ọ ụmụnna debe nne m na nne ya o wee nọ nwe na ya bụ ngwụlọ ọbata na bedi ọmụna debefa ọmụnna fụ na anyị na-etoburu ndị anyị bụ ọmụnna kedụzi ebe ụmụnna dị taa kedu ife ga-eme ndị anyị nwa na-amụta ọkwa sọsọ mọmi and dadi mọmi ya bụ onye nwụrụ anwụ embam embam e, ọ na-aza mọmị ọ bụrụ mọmị echiche adịrọ nke ọzọ ọ na-aza dadi nke ọzọ bụrụ dadi na-adadi yali echiche adịrọ kedụzi onye na-agwa ya na a na-akpa echiche akpa kedụzi onye na-akụziri anyị ife ndị a niile anyị wee daba ọfịa n'efu onye a bụ ife a na-akọ na ụmụnna bụ ike ụmụnna bụ ike nga ụmụnna bụ ike onye ekwena ka mmadụ ọbụla ka ụka ọbụla kewapụ anụ ụmụnne ya ndị a niile anọchigo mana ọbala bụ ọbala etu a ka ọ dị etu a ọ dị ya bụ ife anyị na-ekwu maka ọgaranya ọgaranya abụrụ ọsọ ọsọ onwe ọnọrọ onwe ọ na-enye ofe a bụ ọgaranya maka ịzọpụta ndị igbo maka imele igbo mma ọnya bụ ife ọgaranya na-abụ ọnya kpata na ọgaranya igbo na-echi echichi omela ọra ọ na-emela ọra na ebe ọ ga emele ọra ama na ọ na emele ọra ọnwa na-achịla ọra ọchịla ọzọ kịta afa ndị a niile a na-aza abụzi n'ọnụ ọ dịkwalio maka na unu bụ ime ugbo ana m ekenekwa unu ama ama adịkwa ama ndị dị unu onwero ndị dị unu onwero ndị dị unu adịkwa ama ama ama ama amaka unu ife esili unu ike mkpu obi unu ka nọ na ebe dị mma maka na ike keta ike nwa igbo keta obulo na-agba n'ụlọ ije a na igbo ha efu ife na-emenụ ịga owere ife ife na-emenụ ịga asaba ife ife na-emenụ ịga port harcourt ife ife na-emenụ ịga pati igbo dị iche iche fụ ife ife ụmụ igbo ji ifu ụmụ igbo ji eze eze ekpukeli afụfụ ekpukeli afụfụ mana faweta feti a na-afụ anya ike nke unu dị ile ama m na ọka ka. ife unu na-emepụta taa aka aka ma ọ bụ na etu ife si dị na osisi etu a dị mana anụ m ekene unu na unu jụrụ ọnwụ unu bụ anwụ anwụ maka na unu were onwe unu kọmpe ndị dị ka ofe mmanụ unu aghọta ife unu bụ ọnya bụ ebe okwu m asị bido mgbosi nnọkọta wee nụ n'ụwa na ndị igbo afọ onwefa n'anya o wee dị m ka were m mkpịsị na ntị onye na-akọ ife ọmapụ ife ndị a bụ ana m ekene unu na ana m ajụ unu nne o nwekwalụ ọtụtụ n'ime anyị kịta ndị igbo bụ ndị ifefa na-ewe m ndị ifefa na-ewe m kedu ndị bụ ndị a ndị a niile bụ ndị afọ ụmụnna kwụrụ ụgwọ akwụkwọ wee kwụalụ ụgwọ akwụkwọ wee jee gụọ akwụkwọ ndị a niile bụ ndị ụmụnna tụle ego wee jee zipụ obodo oyibo mgbe mpempe ama mgbe a na emegasịrị gasịlụfa pati na nwafa na-eje obodo oyibo ọtụtụ n'ime fa jee nata ọfa bụ ndị lofula ụmụnna lofue ụmụnne ọtụtụ n'ime fa nọ na pozishọn busili ibu gịnị ka famelụ fa ji ọsịsọ ụmụnna ji wee zije fa ka fa bụrụ mmadụ fajie kịta wee tụọ ụmụnna agbụ ọtụtụ n'ime fa bụ ndị bidoro ile anyị ụmụnna ọtụtụ n'ime fa nọ na politiks gịnị ka famelụ farapụzilu ife ezije fa jee bụlụ jee ka ị gaa nga gị ga-adị ile ka ị gaa ka ịfụ ife nwa bekee ka ịnata ka ịkọwala anyị amamife nwa bekee ka anyị malụ ka anyị ga-esi wee jee wee kpakwuo onwe anyị ọnụ nwa ya ezijelu mba luzie joy na nwa bekee soluzie na-ebuso anyị agha ọ ife ọtụtụ ụmụnne anyị mee bụla ejent tọọ na abụla ejent lofuo efefe jee imenụ lofuo na fa bụ anya na fa abụ ntị na fa abụ echiche na fa abụ iru ndị nke ọ ife ọtụtụ ndị nke be anyị bụ kịta onye akpata na nwa nwa igbo lue ọbụlụ pastọ ka ọ na-agụ pastọ na-agụ reverend na-agụ ife niile ọ na-agụ ka a na-akụzili nke bụ eziokwu eziokwu ka ọ ma na ife niile abụghị ụgha ọma nwe ike iwe na ati ya si ụmụnne m bịakwa n'oku unu fụkwa nkata nwa bekee na-akpa ala anyị ife ọya eme bụ na oyi ebuli ife niile ọmụta welie wee kpukwasa ndị mbefa n'iru isi ọ na-atọ ụmụnne m ụtọ na ya adị ama ọfụma ọfa bụ ndị ifefa na-ewe m iwe ọfa bụ ife ndị ifefa na-ewe m iwe maka na nkwube onwe ndị na-asị ọ na-abụzi na m ekwetara n'ụka ị na-asị m na m ekweta eso m unu ji eso m unu ji mana mgbe ị maalụ nke bụ eziokwu ịdụ azụ ife ọbụla nwa igbo ọsọ anya bụlụ klinin ka nwa igbo na-eme n'ụwa ọsọ anya bụ niile na-asa toilet na japan ọsọ anya bụ onye na-atụtụ atụtụ ife ntụtụ n'ụzọ na london ife niile a bụ ka gịnị wee mee ka ọ wee dịla igbo mma ife ọbụla nwa igbo ọbụla si ya n'igbo rapụ igbo jelụ mba bụ ka ọnwa amamife ka o wee wenata ka o wee dịla igbo mma onye akpata na mgbosi amụrụ nwa igbo akwadola akwado bife agụ anya afa bifo amụ anya bụ nwa igbo eji anụta nri ya anụta nri ya agbanatara agbanata nwa igbo zuru oke nri ya agbanatara agbanata ejela okwu nri ya eje arụrụ ọnụ arụ emezuru ife emezu ya bụ na ọkpụkpụ m na ọbala m na anụ arụ m bụ nke igbo etu a ka ọ kwesịrị ịdị nwa igbo ọbụla maka na ọ nwere ebe ọzọ anyị na-aga ọ nwere ife ọzọ anyị ji sosi igbo a sosi igbo a mana amala ife ka nwa igbo ga-eji wee jezie jee ebe ọ kwesị ije bụla anya ndị nke e, ebe ọ kwesị ije bụrụ ntị ndị nke e, ebe ọ kwesị ije bụrụ uche echiche ndị nkie e, olu ebe a mmụọ elie ya mmụọ elie ya ọ dara aparị bụ olofuo ife ọ ga-alụ owelụzie ndị nkie na-akpagbu nwa bekee na-enenya nwa anya ọ na-amụ amụ maka na nwa bekee nwere ife o ji ụdị onye eji eme maka na ọgbana onye na-abara ọlụ ndị nke olu ama mbakwuru ya gwa bụkwa bekee olu so ife na-eme bụ jos iyuze for that time ofa bụ ndị ife igbo ndị ifefa na-ewe m iweri nne n'ala igbo fe erika erika ma na ya na-agwa fe okwu ka ama ma ya kpotefanụla na fa ndị ndị ofeke febala isi n'ọfịa kafafenata fa fenata ka fa bụ maka na mma eji esi mma ekwu eji esi nri na kichin ife o ji bụrụ mma ekwu bụ na ọ na-ebe ife ebe ọ bụrụ na ọ bịara ife o nwere ozi n'ụlọ ọba ekene dịkwa ọla ụlọ ụmụnne m ọnya bụ ikenga anyị na-ekwu maka ya ikenga ọgaranya ọgaranya bụ onye na-eweta mma fọ ndị nke ọgaranya onye ọ ga-alụ ga-enyenụ onye abụ ọgaranya enwekwalụnụ ndị ogbenye na anya bụ ana igbo ndị ogbe ga-enye ndị ogbe ga-enye ọnya ka m ji sị na ọ nwere ndị ụmụnna na-anụrụ nwaanyị ụmụnna na-akwa ozu ụmụnna na-atụ ego si ka emee ezije nke a ka o jee gụọ akwụkwọ anyị ga-ewenata ọdịmma n'ụlọ ọ ya ka m ji si ka ikenge unu chawa ofu mgbọsị anyị ncha niile ezue n'ala igbo onye mbialụ biya afụmike nga ọgaranya anyị a na-ekwu na-eti na-akpọ si okwu etu a ka ụwa dị nke a bụ nwoke zuru ezu ọmụmụ na ụba na ndị inyom ka ọ dịkwanụ ka anyị mechie ka anyị si emechi ka anyị mechikwa ka anyị si emechi maka na ekwuchakwa ife ife siri ike ekwukwali nke dịkwali mma ka ọ wee na-adị mma <laughs> yes onyere ọnụ so tata nwantịntị akịka ya akọchalụ nwantịntị aka ya akọchalụ ee ọ maka ike na ike dị na-awaja na-awaja etu a ka ndị be anyị si na ike dị na-awaja na-awaja ike dị n'ụdị n'ụdị onwero ife na-enwere ike onwero ife chi na-enyere ike mmiri nkịtị a na-aṅụ aṅụ nwere ike ịṅụ anya ọgbaba n'ebe dị njọ ọgha ike na ahụ ife niile nwere ike ọbịa bụrụ ụmụ ya ụmụnne m tupu nke ọlụ na akịka ka m bịakwa n'egwu a maka na unu ya eso m wee gụ nke taa etu esi agụ iro nke a bụ etu esi ekwe ekwe bụ kpala n'ụma mana ọ nwere ebe ebe ọ ga-atụgharị unu ga-etinyekwa aka wee sokwalụ wee gụọ etu anyị ga-esi wee gụọ bifọ nke onye bụ akụkọ ka unu wee ghọta ya ga-abụ nwata egbu na kpala nwata egbu na akpala n'ọma na mụ eze nnụnụ gekwa ntị n'ebe a ka unu ya etinye onu na mụ eze nnụnụ kpala n'ụma na mgbọsị mmiri malụ nnụnụ na-arụ na-ajụ oyi kpala n'ụma kpala n'ụma na mgbọsị mmiri malụ nnụnụ na-arụ na-ajụ oyi kpala n'ụma nwata egbu n'ama n'ụma nwata egbu n'ama kpalanụma na-amụ bụkwa eze nnụnụ kpala n'ụma na mgbosi mmiri malụ nnụnụ na-arụ na-ajụ oyi kpalanụma n'ụma ịgba m gị bụlụ m na kpalanụma ọ dị m egwu kpalanụma ọ dị egwu ọ egwu kpalanụma dị kpalanụma akụkọ nke a bụ ife anyị ga-eji kọwa na ife niile nwere ike okike ọbụla ife niile chukwu kere nwere ike etụsokwa anya ka anyị wee fụ ka ife si dị onwero ife na-enwero ike onwero ife na-enwero ike ma nke anyị chee na ọ dị ndụ ma nke anyị chee na ọ anwụ ma nke anyị chee na ọ bụ osisi ma nke ife niile nwere ike nke a bụ akụkọ gbasalụ nwata ọ bụrụ na nwata mana ọ bụrụ okenye na-achụ anụ mana ọnụgo nwunye nwa ezinụlọ ọgbanta mgbọsị o nta maka na anyị ma na igbo na ife niile nwere iwu jie like na mụma na mgbe anyị pe na ọ bụrụ na dinta jee nta n'efife asị anyị agbakwa na nchi na saịdị be anyị amarọ m ka ndị maka igbo na-asụ n'onu n'onu asị agba na nchi n'efife maka na nchi n'oge efife na ụmụaka na-alara ụla na-eri nchi ọ nwere ife ife ndị a niile na-akọwa maka na ndị ọcha akwụ site na ndị nwa bekee nyere ụwa ee eh, preservation and conservation mana anyị aghọtara na ndị nke anyị ji na gboo wee mebie ndị kaba anyị ji na gboo wee mebie kịta ka ndị nwa bekee na-eweta corporate social responsibility for corporations mana ndị be anyị ji na gboo wee mebie na corporate social responsibility gbasakwalụ mmadụ dị ka mụ na gị n'ife ọbụla anyị na-eme ya bụ na ọ bụrụ na e, ife ọbụla okike kelụ onwere ife anyị na-ewelụ ka anyị jos welie wee wee sie nyala etu mba ọ o si dị mkpa ka ị ga-esi wee welie dinta jee ọfịa ịgba nta ife ọ ga-achọ bụ anụ ọ ga-achụ achụ ọ bụrụ nke ọfụ na onwere nsogbu maka ndị igbo na-atụzi elu kịta asị na mgbadadala ibi bụ ulu dinta nke a bụ inu mana ifefa na-ajụ ọzọ ise mgbada adala ibi na ọ bụ ulu dị nta ọ bụ eziokwu eziokwu maka na gịnị kpatara mgbada ji daa ibi ajụjụ e, onye ajụjụ adịghị efu ụzọ so n'ime akụkọ ọnụnwa mgbe nwoke a jere ịgba nta Ọ nwere ọmalịcha nnụnụ ọ nnụnụ ọfụlụ maka ndị be anyị si na anya afụla ugo nwụliala ugo na-ada afụ ugo kwada mgbe ọ fụrụ ọmalịcha nnụnụ a ọ kwesịrị ịgba nnụnụ a maka na nnụnụ a ọ bụrụ ebe ọ kwesịrị ịnọkọ ọnụ. etu o si nọlụ o ziko na onwe ife na-adịchara mma na arụ nnụnụ dinta agbagbulu nnụnụ n'aga bụ na tupu ochi ibu na ọnya kpata nwa nnụnụ ji wee na-agụli anya bụ egwu ọsịa anya egbukwania tupu ọgba anya ọsịa gị egbukwanya ya egbukwanya na bụ eze nnụnụ na bụ eze nnụnụ na mgbosi mmiri malụ nnụnụ na-arụ na-ajụ oyi ọ ife ọ na-agụ n'egwu dinta agba anya gbuo anya ọkpọ dinta sia na-ebunana na ya bụ eze nnụnụ na mgbosi mmiri malụ nnụnụ na-arụ na-ajụ oyi na-agwasịa ịgba anya ịgbacha anya ibulie naba na ya gwakwa gị si gị esi na ya so mgbe dinta ji wee bụrụ anụ a wee lụọ efu nwunye ụmụ ife ndị a ka o bunye nwunye ka nwunye sie ụmụ ife ndị a bụ ife nnụnụ a na-agụ n'egwu ọsịa tupu mgbe dinta setụrụ ụta ka ọgba anya bụ nnụnụ nnụnụ akpọ ọnya ọsị nwata egbukwana m kpalanụma nwata egbukwana m kpalanụma nwata na m kpala n'ụma nwata egbukwana m kpala n'ụma na mụ bụkwa eze nnụnụ kpala n'ụma na mgbosi mmiri malụ nnụnụ na ruo na jụọ oyi kpala n'ụma ịgba m kpala n'ụma gị ebulo m na kpala n'ụma ọdịmegwu kpala n'ụma ọdịmegwu dị m ụjọ kpala n'ụma Ọ dị ọdịmegwu kpalanụma ọdịmegwu dị n'ụjọ kpalanụma so nwoke gbaa nnụnụ nnụnụ ada obulu nnụnụ naba olue bunye nwunye ka nwunye sie nya nnụnụ agụba nwanyị esikwana m kpala n'ụma nwaanyị esikwana m kpala n'ụma na mụ bụkwa eze nnụnụ kpala n'ụma na mgbosi mmiri malụ nnụnụ na-arụ na ajụ oyi kpala n'ụma ịgba m kpala n'ụma gị ebulu m na kpala n'ụma ibulu m na kpala n'ụma kiyesibe m kpalanụma ọdịmegwu kpalanụma ọdịmegwu dị m ụjọ kpalanụma ọdịmegwu kpalanụma ọdịmegwu dị m ụjọ kpalanụma ka anyị weta ijele ka anyị bazie n'egwu ijele nwata egbukwana mkpalanụma nwata egbukwana nwata nwaanyị egere ntị abụọ abọkaba nnụnụ ka o sibe nnụnụ osibe nnụnụ sisie nnụnụ nnụnụ akpọ ọnya ọsịkwụ ya unu elukwana mkpalanụma unu fa wee libe wee sibe wee sisie ka falie nnụ na-akpọkwa afọ ọzọ nụ na-asị unu elikwana fa wee libe libe libe libe libe libe nke a nke ikpeazụ ka fa wee n'onye bụ nnụnụ nnụnụ agụba akwa ọsị une wee kenekwa m unu ka anyị jụọ ogo ebe unu anọ na ebe ndị igbo anọ na ya dịla anyị mma ebe ndị igbo anọ na ya dịla anyị mma na nwata maalụ nne ya amalụgo ndị ichie a sị m na eke na oye na afọ na nkwọ ga-ezutela anyị ife ndị nke anyị niile fula efu na faga na-achite ife enwe enwe na ife abụọ abụ na osi n'aka nni na osi n'aka ekpe na osi n'iru na osi n'azụ na ike nga anyị anya na chi anyị mụ anya na ike nga na chi ga-abịa na anyị ga-ezu oke na anyị ezu oke na ike na anyị ga-ezu oke na oye na anyị ga-ezu oke na afọ na anyị ga-ezu oke na abụọ a sị m ebe nwa igbo ọbụla anụ na ọnọdụ ọbụla efula onwe ya obi amapụ na anyị maka na gịnị ọ nwere ndị gị na afa bi ụwa igbo ka ịbụ igbo ka ị ga-abụ rue bugide na ndụ niile igbo ka anyị ga-anwụkwanụ ofu ọkpụkpụ ofu anụ arụ ofu ọbala anyị bụ ofu etu o si dị na be anyị etu aka o si dị na be unu ọ ga-adịla anyị mma ndụ ogologo na-arụ isi ike n'ebe ọ bụ na anyị bụ ndị Igbo nọ ka anyị si etu a na-eme ya ka anyị wee na-elota ndị anyị bụ maka na onye lofuru ọnwụ ya bụ onye nwụrụ anwụ ya ka ndị Igbo ji wee kwuo sị na amala ife bụ ọya mana amala ọnwa bụ ọnwụ anyị ga-esi n'ọnwụ wee binye ka anyị wee mala ọnwa anyị a sị m ya dịkwala unu mma tata bụ ngozi chukwu ka na-eke n'ụlọ ebe anyị na-eje eteka mana ebe anyị na-eje dị nso obi amapụ n'ọnụ ọya ya dị mma ise ka emesịanụ ọ dịkwa n'izu ụka ọzọ